so many of our people na-eche na ọsọ nsọ ndị ji ndị wọd billions of naira bụ ihe nwere ike ịdị na-eme chariti. mụ na chariti na bụ any help ọ bụla render to human being ọ bụla ọsọ nsọ gbinyere mmadụ ego ihe ọ bụla bụ help render to your fellow human being without charge onye ego fancha so na charity a na-eme eme apụtala a few days ago nwere news break out a na na Zion Ministry members nọ na US donate 1 point something billion naira Ejecho support to uh, Evangelist Ebukobi for, reloc- for his relocation to Southeast. So if we donate billions of naira. After they donated that day, the news broke out. A lot of bloggers blew the news report here. And then can a question instead of iji we build bido church. why not ije wee lụọ factories why not ije We lụọ company We employ ya people a na a lot of things ịmago onye ọbụla na-egasị his own opinions I'm not saying that na ọ dịkwa wrong mmadụ ndị si why Nigeria dị ego wee lụọ companies dịrọkwa wrong ọkwa eguru idea ka ọ bụ mana we want to need water because I'm a lot of people na oge na na-adrag Evangelist Ebuka Obi abụrọkwa m onye Zion ministry o oh. abụrọkwa a member of his church ma ọ na-adị mma ifu eziokwu ipupụlụ eziokwu so many people now drag this man of god e make you be research can matter things about him ihe mere njem ebe vidio tab na onwere vidio facebook suggested to me ebe evangelist ebuka obi na-enye one woman one million naira ka o ji start ya up a business wee because of that video wee bịa that video wee bịa go be deeper wee bịa watch ba more more of his videos ebe na egas people ego wee make more research about him so many people na drag this man of god ji anger because of ihe some of so many of these men of God na-akọmiti gasị na Nigeria mana ọdịrọ right na ị ga-eji maka ihe other people mere wee na-ajudge everybody because onwe some some of these men of God na-alụkwa ezigbo ọrụ and Ebuka Obi so na one of them Apostle Chibuzor Gift sokwa na one of them Fada Mbaka na onwe ya sokwa na one of them ma other man of God na amachọrọ si so ọ bụ na iwe men of God na-ewegodu gị Ichigbo nwoke eziokwu ejizina because of ihe one or two or three of them mere wee is everybody. If you judge by anybody, judge the person individually, make a research about that person. This Ebuka Obi follow now. Many bloggers now drag their adroko away na this man will Seraphic Hospital, all in Lagos State. That hospital I employ a lot of jobless nurse and jobless doctors, and I could go on today. All help a lot of people na-enwere ego for treatment wey the still go treatment at dat hospital free of charge This same ebuka obi efolo wuli seraphic pure water factory That pure water factory follow. all employ a lot of jobless nigerian youths a na-akwụfe ụgwọ well today at pure water factory This same ebuka obi efolo nwere ebe a na-akpọ seraphic home foundation according to my research mmeki this seraphic home foundation follow. bụ ebe a na-akpọbatagasị ma ndị less privilege ma ndị na-enwero children si na-enwero nne na nna a lot of people a lot of people efu about thousands of people nọ under this Zion ministry a na-akwụrụ ụgwọ ụgwọ school fees free of charge every term ma ndị nke enyegolo lot of ego dịka ego thousands of nairas Kafaji bido business mana ikene go millions of naira Kafaji bido business ihe a bụ from research m mee ka m ji akọlụ gị ihe ọ bụrụ na agụgọ m ndị ọ bụrụ na ọ nwere onye kwụ m ụgwọ ka m wee mebe ihe ya imekwukwo research on your own self ị ga-afụkwa ọ dị na net from my own research na this man ahepụbe people the the smallest money onye go people dị ka 300,000 bụ smallest money onye go people to bido business ọ bụrụ 1 ọ bụrụ 2 ọ bụrụ 3 fa ka nkụ so before na judge the man of god try ka ime ke your own research I'm not trying to defend him as a man of God. I'm trying to defend him as a human being with Iyolugoli, with Tinsumegasigo. And Anum na his relocation to Southeast is not just to build church alone as Southeast. according to Yenugo video watch o kwuru n'ọnya ọ na-enwe plans ịlụ a rehabilitation center for psychiatric hospital and psychiatric home for ndị nne na-ayala na Southeast ọ Mountain ịmount na Anambra steeti ọ chọrọ rehabilitation center na Imo State. na Enugu na Abia and Ebonyi steeti ọ chọrọ ka ọ dịchọ na o clear everybody na-ayị ala ndị nne nọ nkolos ka o clear efa dobe fa n'ebe fa ga-anọ na-receive treatment ya bụ one of the agendas o jikwa na-eme ka o sokwa na one of the billion o sokwa na ego billion a people donatiri mana ọ bụrụ na a lot of people mebe udika nke o mere contribute udika your contribute to society na poverty ga-reduce na na na Nigeria anya afụ ga-reduce ọ bụ na so many of God ndị ọzọ sikwa jikwa aka o ji wee mee udika nke o megoro now the man things ga a little more better more easier more distress I forget ebelata na Nigeria as a whole so channel your energy in the right direction so the man na before na criticize even if you face solo people na criticize try ya ka make your own research I just na bulu camera chado n'iru phone gị cover ina the rupture of this same man efulu now these people totally ga now bụ people like ihe ọ na-eme ọ bụrụ na o first all people like ihe ọ na-eme si ka fa co extend co those things all as na lagos sadika hospital pure water factory and even the, the rehabilitation center cholelo co extend there to the southeast oya bute people ji wee tụọ that billions of naira to wee donate na that church ọ bụrụ sọnsọ for iji wee lụọ church kwewọta again now ọlụ charity efuru abụrụ sọnsọ for one person ọ sọnsọ government. the only person nwere ike e-, eradicate poverty from society 100 percent and individual memenwu ya onye individual meo na oge emenwu ngịwa bụkwa onye ọzọkwa nọkwa n'akụkụ imekwa nke gị ebe ọ na gọọmenti agharịpụgo anyị so don't just expect nọọsọ nsọ mgbe inweta billions of naira bifo imebe chariti. don't just expect nọọsọ nsọ ndị men of God bụ ndị ga na-eme chariti. ngwa na oge bụ human bi na-criticize men of God mmadụ one ka inyerigolo aka ya ba ji na-ajụ onwe gị mmadụ one ka ihepụgo on in your own little way ị na-eme business ebe ị na-eme business a mmadụ one ka ihepụgo from your business ngwa bụ blọga na-ebu the news na akastigeti the man of God so many of you today na-acastigate ya na na aga na your DM today na enwere a lot of people bụ ndị upcoming content creators na ayọghị na your DM now ngị biko ngị help promote their page but email fing no na-ekismanye na castigate Ebuka Obi nge nwa bụ somebody na castigate ya aga na your compound enwere ukwu ukwu mango nọ na that compound ga mechagolu mkpụrụ chatọs ya na-emebisi mana people bịa ka ofa wọlụ the mango taa maọbụ fabia ụlụ ka fabia ụlụ mango dịle ịchụ ọfọ ọsọ na Ebuka Obi ngwa bịa na kastigeti di man of God na ebe na alọta nke na ngwa bụ manija mana before i if you make people employ ọ dị na afanye gị bribe ọ na ịkpọlụfa je na je laa na kastigeti ya ngwa bịa e e na kastigeti man God na o kwesịghị ije wee lụọ kọmpani mee nka mee nka ego nke ị nwetara enweta na ije je lụọ na ana Igbo anya ana na họteelụ wee na-ana ụmụ nwaanyị anyị n'iyi na da họteelụ a ị nwere okwu ike were wee lụọ faktrị o mana na decidezila onye ọzọ n'oge si wee yuzuo ego nke ya the person na-ekritisize enwegokwa hospital already o mere people employ onwekwa pịa water factory already o mere people employ onwekwa a e, foundation home a na-akwụ ndị ma anọ na-akwụ people ụgwọ school fees fa thousands of them ma ndị na-akwụ hospital bills ma ndị na-enyegasị ego faja set up their business mana ngwa na oge na-enwebe nke ime cha cha cha cha cha na castigate the pesin. kedu ka isi help go mmadụ ibe gị in your only two way ka ị na-eche sọnsọ mgbe ị nweta mgbe ịwa ọtụ billion before help ba mmadụ so many na-akọ ya today na na bụ ndị na akastigeti na insult people ụnụ ka mma na street ụnụ na-ama ọkụ ndị ndị ụnụ ka mma mana ụnụ na a castigate somebody megolo something afụgolo anya nwegolo people oh, here o change go their life instead we go use this energy focus oh, on dragging your governors dragging your senators dragging your politicians because ndị a bụ ndị the right and authority i eradicate poverty from the society from your village You ịrapụ that energy were na channel ya in the wrong direction Now, drag somebody nwegolo nke o mere eme already your government na-enwebi ihe o mere cha cha cha cha cha move imove look. taịm ikwesị ji wee drag afa bikos ị na-atụ egwu na enwere ike ikwuo ya agakpụrụ gị mega arrest mana if na man of God amaghị mega na-etinye aka iwe na drag ya before drag ya anybody try ka imeke research on your own gbaa mbọ ka imeke research before na drag anybody ọbụla whether man of God or not man of God try ka imeke your own research that man na drag or help go a lot of people so many people today na nwee business a na-eme today bụ through him so many people today na na amụrụ n'ọya today bụ through hospital bill okulu okulu some of them so before na drag ya make your research kira pi ije na drag onye na-enwere ihe That mee gị